ife ha ya achọ bụ ka anyị gbusisi ya ọnwa anyị ọ na-akpọtara na fadịrị emegharị arụ kedu ife fara ime nsọ na-ekwu ana m ayọ unu biko ndị ọgba e egbe a na-amara afa ha biko ife ọbụla unu chọrọ kpọọnụ m mma apụta bụrụ ụzọ ka a gbaa mbọ fụ na enwetara ya na udo o nwere ife dị ka udo ebe ọbụla unu kpọgodo n'ime anya sị na mma apụta ebe ọbụla unu si m bịa mma bịa ka anyị tụwa alo iwe unu dajụọ iwe unu iwe dịkwa onye ọbụla na-arụ otu ọnọdụ dị ọtọkarọ unu ewute onye ọbụla bikonu unu agbazina obi unu dajụọ ọbara na-awụfuzi ka mmiri ya bụ bikonu ana m ayọ unu agbazina ife ọbụla unu chọrọ ndị na-agba egbe a na-amara afa ha ikekwa na ọ nwere onye chọrọ ige unu ntị kpọọ unu m abịa ebe ọbụla unu akpọ na m mana ụtụtụ ehifie anyasị ebe ọbụla nsọkwa anya bụrụ ana m ekwu unu nkwa aga m abịa ka anyị tụọ anya baalụ biko unu agbazina nke a bụ ekwentị m 081 354 081 354 nke dịka ibe ya ndị ọchịchị unu afụgo ka ọnọdụ dị ị ya nọ n'elu ụdala ụmụnne anyị analachi ndị na-anọchite anya anyị mana fedral mana ebe ọbụla na gọọmenti o nwere ndị na-anọchite anya ha unu agbachizili nkịtị achọkwa nke unu malụ na o aka ụmụnne unu zudebela afịa ụbọchị mọnde maka na ndị IPOB si na aga na-anọ n'ụlọ maka ojiji eji nwa maazị Nnamdi Kanu ọ ife kwesị imetụ unu n'obi ka unu nche niile pụta ka a mara etu anyị si wee tinye okwu ọnụ ka a yaziala ịgba nkịtị ka a yazi ịgba nkịtị maka na amarọ nke ga-eme echi ọ ka mma na anyị nchapụtalụ ka anyị welụ ụtụtụ chụbụ ewu ojii maka na chi na-ejizikwa ọ bụrụ na chi jibido ewu ojii ịchọta ya ya esizikwa ike ọ nwekwara ike ilu oge nwekwara ike rue mgbe ya bụ elue ọ bụrụ ya bụ ndị ọchịchị ka a ga-esodo bikonu ọnụ ọbụla n'ụlọ onu a ka anyị ncha niile gbanye mee obodo anyị ka ọ dị mma chineke nna agọzigo ndị igbo wela akara mmụba na akụnụba nye anyị ka anyị ghara igbusizi onwe anyị ka anyị nụkọ ọnụ nwa ọnụ ka ọ gbaa ụfụfụ ebe niile ndị obodo niile ndị anụnwa na-eje ndị na-eme ife ji eme ebe afọ bụ ndị igbo ka anyị natanụ na be anyị dozie ebe anyị ka e nwee ife ndị oyibo na-akpọ industrial revolution ụmụ anyị enwe ọlụ anyị ji ego Anambra steeti ọtụtụ enwere akatamkpo akatamkpo ji ego ka anyị natara n'ụlọ ọkwa dike wepụtara okwu ọkpọrọ think home oge ọ ga-enyela anyị nnukwu aka maka na ọtụtụ ndị nọ na-enweghị ọlụ ọtụtụ ndị nọ na-eli arịrị na obi mgbawa biko ka obodo anụnwa steeti anyị bụlọkụ ibe bụ Anambra ka Naijiria na steeti ndị ọzọ ebe a na-egbu mmadụ si egbuzi na ana m ayọ na-ayọsi ike ndị na-agba egbe a na-amara afa ha biko unu agbazina ọtụtụ ndị abụghịkwa na-enwe nne enwe nna ndị agbagbusiri nnafa fa ọ nwere ọtụtụ ndị nna azụ n'akwụkwọ evere uh, tem ọbụla ana m ebupụta ndekwuru nde akpa ego ndekwuru nde ego wee na-akwụrụ ndị na-enwere onye ya akwụrụfụ ụgwọ akwụkwọ ndị enwe nne enwe nna ndị ogbenye ibe njem ibe niile abụrụ na na-enweka maka na ama na ha gụwa akwụkwọ fe nwee ike wee kwụrụ wee chalenji ndị ọ bụ anyị na maka na akwụkwọ amaka na ife ndị ọzọ na enyemaka ndị ọzọ a na-enyegasị iji wee fụ n'obodo obodo dị mma ana m ayọ ndị ọchịchị kịta anụ abụọ ga-anyị nche niile ga-apụta ọ bụrụ ife anyị ga-agbachizi nkịtị ife nji ekwu okwu a na m ọ bụ fada etiri m fada n'usoro nke Mekisedek obi na-agbawakwu ife na-emenụ ịnọlụ efu ndị na-elekọta anya ka a na-agbagbusi fa ha na-ada na anwụ agbachi nkịtị ọnya ka m ji ekwu okwu a atanyị sọ ọ na-abụ ọgbajuo dọlụ mmụọ nsọ abụrụ last resort bụrụ las hope ma ndị na-abịa ayịyọ a na-ebunye nri a na-enye ego ndị na-agba egbe a na ya afa ha bikonu butuzienu o anyị ncha niile ezikọ gị iwe o ịnụgo ozienu o bikonu biko onye ama na-ayọ unu ana m ekwu unu nkwa ife ọbụla unu chọrọ anyị agba mbọ fụ ka anyị esi wee nweta ya ka anyị malụ na amalụ na izuka nne izuka mma na nneji ọnụ na ude nwanne agba n'ọsọ ka anyị nụrụ onu a ka anyị kakwa arụzisasị anya ka olu efa ntị igbo bụ igbo ana m ayọ kọnku anyị ji efe yara ịkwanarị anyị nya bụ nku na-akwanarịsịkwa anyị n'ike n'ike anyị anya agbachi nkịtị ka ọnọdụ a si etu adịba ụjọ dị ada alarụzi ụlọ were anya na abụ mechie onye ọbụla chi obi n'aka tata ana m ayọ ngozi chukwu n'obodo a bụ anambra steeti na-ayọ ngozi chukwu n'obodo a bụ naijiria na-ayọkwazi ngozi chukwu n'ife onye ọbụla na-eme ka amara chineke nna ji ike niile bara gị ụba